uhuruchi gị bụ onye ọma na-ege m ntị ọ bụrụ na ịbụ onye ọma na-adị mma ihe ọma ga-akpọ gị iru n'aha mana ọ bụrụ na ịbụ onye ọma na-asọ nsọ ihe ọma ga-agbara gị ọsọ n'aha aha m bụ mc kadinal tupu iriri ya ji mere isiokwu na ntị n'ozi ahụ dị oke mkpa nwa agbọghọ ọbụla soro nwata nwa okorobịa wee jee n'ụlọ nkwụ ma rie oke oriri ma nwa oke nkwụ e wee narụzie na akwa ndina nwata nwaanyị ahụ wee sị na am de mood agwa gị bụ nwata nwaokorobịa mee ya magbụrụ tupu iwe ejighị gị ngwa gee ntị n'isiokwu anyị ji wee mere akụkọ aha m bụ mc kadinal ngwa omenu onye isi ala anyị bụ prezidenti onye mfegharị abatakwala ọzọ n'ala anyị bụ naijiria mgbe ndị nta akụkọ na-agba ya ajụjụ ọnụ ka ọ nọ wee gwa anyị na abụja na ọ bụghị sọsọ ahụ ya ka o jere ịgwọ na mba lọndọn kama na ọ bụ nganga ka o ji agbara efi ọsọ n'ụdị ogbunigwe ndị naija delta na-atụ n'ọnwa mmiri petrolu ya na ụdị nna ndị kano na ndị ipob na-akpa obi na-eme mpokopoko na ụmụ okorobịa ugbu a marala ihe na kama ha ga-asị were ndị achọwo n'oge aka nnọọ mma na ha jere gbọọ ncha n'ihi na anyị nọ na chenji ihe mberede nke okporo ụzọ emeela n'ụzọ awara awa si ọnịcha wee gaba legọs ebe mmadụ iri nwụrụ anwụ ebe mmadụ ise merụrụ ahụ kọmishọna afụ maka ahụike wepụtaba wee si na ndị nwụrụ anwụ na-aga enyefa nde naira iri ebe ndị nwụrụ anwụ a ga-enye ha puku naira iri anọzi ebe ahụ ofu onye n'ime ndị mere n'ahụ wee si ebe ahụ nọ wee bi wee jee ebe ndị nwụrụ anwụ nọ wee jee dinere ala ofu onye n'ime ndị nwụrụ anyị na ha nwụrụ anwụ wee na-anya ọ dịka ọlụ ọ ga-akụ o wee nwoke si ebe a pụọ na-agwọ n'anya ọnụ minista na-ahụ maka ndị ezi ule bụ mkparịta prọfesọ ọladimeji ọlakamkpọ ọlaniyi anatala akara ugo ezi ule ihe mere o ji wenata akara bụ na o ghere ughere anwụnta niile nọ n'ọnịcha nara nnewi wee nwụọ pee ihe nji akọ shuga kenu n'ili onye nwaanyị gburu bụ ka wee mara na ọ bụ ihe ụtọ gburu ya nke a bụ okwu na-ese akụkọ otu onye amị Arakan Barracks amapụla onye ala ihe kpakpando n'anya ebe ọ zọrọ ya kpa oge ọ na-eti ịnyịnya nọmba vos ndị na-agafe agafe mere ka anyị mata na uru onye amị mana onye ala ya dara ụda dịka mkpọrọ ala ebe onye ala ya jiri ọsa wee gbafee okporo ụzọ wee gazibe ndị mmadụ ọma n'ihi na ụra onye amị agbanweela ndụ ya n'ikpeazụ ebe na-ese enwere n'ala igbo bụ imo abịa enugu anambra nakwa ebonyi ejeela asọmpi ịnyụ ahụrụ na dublin ebe imo nakwa abịa dara ada ebonyi na anambra dakwara ada ebe nwaafọ nsụka n'enugwu steeti buru iko mmeri a ihe mere o ji wee bụrụ iko mmeri a bụ na o jiri ogiri obeghị ụgba ehuru nakwa ọkpa ibi wee zuju afọ ya ihe mere o ji wee nata akara mmeri bụ na onyụpụrụ ihe o bu n'afọ ọkụ eletrik wee nye obi na manchester jizọs kraịst bụrụ n'elu obe wee wepụta aka ya abụọ wee kpuchie ime ya ebe kwiri na eliza chọburu n'oche eze wee daa n'ala ọ bụ ya mere e ji wee nye ndị Igbo ọsọ na United Kingdom mgbe gara aga ọgwụkwọnụ ka ọ ha n'ọnụ n'oge anyasị a aha mbụ bụ MC Kanina ọ ga-adị otu oge a mgbe ọzọ ka emesịanụ